ọ ya ga-enyere gị aka n'obodo a ị atụ ụjọ vidio ihe a bụ na afọ kọna ka ọ na-eme na afọ kọna anyị ncha niile ma ndị isi Ebonyi ndị isi Enugu ndị isi Abia steeti anyị ruru fọ kọna ebe a wena ndị Fulani herdsmen anọchigo ụzọ na ọsọ na-agba ha na ndị amị na-agba face to face ha na ndị polisi agbagidego ndị polisi agba ọsọ ndị amị ego moto ha ebe anụ anụ abịa buru daa burukwe ndị otufa ndị otufa agwụgo hie anyị nwa na paakị sịrị ebe a na ma moto ndị nke kidnapụrụ ndị nwe ya nọ n'ime ya ha ncheghine ka a na-ebufe ebufe obodo anụ abụ naijiria enwere isi etiti divishọn akwa obodo a ka ọ dị etiti divishọn enugwu akwa na saịdị a ka ọrụ n'enugwu ebe a ka ọ dị na fọkọna ọ bụrụ ndị haipop na-anụ ọsọ ata ọ bụrụ ndị esn na-aka gị ịgbasa ebe a niile ndị fulani hesmen na-anọ ebe anụnwa sins ha ekwere mmadụ sisi this week ka ọsọ na-agba since this week o mere nwanne nya mekwe tata since this week ka ọsọ na-agba na fọkọ na Enugu steeti ebe a o nwere efe ụzọ si ana na eke pọmasị si na ebe a na-ata afọ na emoto paaki sira pak na na-agwa m na ka bụ one Nigeria do we still belong in this in this country na-asị m na na onwego ihe ebe a sarin ọgago hie ka ị ga-agwa m na gọvanọ adịra away mgbe a sị na-eji na-eji helikọpta ba drọpụ ndị mmadụ n'ime ọhịa akwa a na-ekwu ya Oga Vera Somsinashi nye ka ụmụ mmadụ na-ata ụfụ this morning this ka ụmụ mmadụ wụsa n'ụzọ na-ata ụfụ n'oro togo ụzọ tọgburu chọko ndị amị na ego ha dị anakwụzi ndị na-achụtụ mmadụ ha were okwu gafee ngwa na ha chụtụwen ka ebe ha nọ na ihe na-eme n'obodo a na gbata na ọsọ enyemaka gbata na ọsọ enyemaka etitu division gbata na ọsọ enyemaka ndị si na unu bụ ndị naijiria gbata na ọsọ enyemaka kedu ebe unu nọ kedu ndị si na abụ ndị otu buhari kedu ebe unu nọ fulani herdsmen etegigokwa over our land o oh. ihe ese na ebe ọ bụla nọ biko na bịa na anyị aka na unu ka anyị tụkwasịrị obi ipop ebe ọ bụla ụnọ bịa nyere na ya aka ụnụ aka tụkwasịrị obi maazị Simon Ekpe ị ga-anụ nka very soon zie na ozi n'ọnụ ụzọ fọkọna ka ọ na-eme ụmụ Igbo adịghị agazi n'ụzọ fọkọna ụmụ Igbo na-ata afụ n'ụzọ fọkọna ọnụ ụzọ fọkọna ka blọk m ndị Fulani herdsmen in this na-arụ ọrụ dị egwu na-akpa mkpamkpa ndị kidnapụrụ n'ụzọ akarịgo moto ndị mmadụ ataghị afụ n'ụzọ a o nwezi ndị jizi ọkpachi ime ya anabe